AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa abịala ọzọ n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche ị bịala ka onye nwe m nọnyere gị isiokwu anyị n'ụbọchị taa bụ nke na-asị imebi akwa nke pụrụ ịkpọghachi gị imebi nke pụrụ ịkpọghachi gị anyị ga-ekewa isiokwu a ụzọ abụọ ngalaba nke mbụ bụ nke na-asị ọganiru gị ka ekekọwụrụ na ndị mmadụ ọganiru gị ka e ekekọwụrụ na ndị mmadụ George Herbert mgbe ọ na-ekwu okwu mgbe gara aga ọ sị na onye ahụ na-enweghị ike ịgbaghara ndị meghere ya bụ onye nke na-emebi akwa ahụ nke ya onwe ya ga-esi wee gafee onye mụ na ya na-ezukọ dị ka mmadụ nke Chineke webatara n'ụwa ọ bụrụ na ị chọrọ ime nke ọma na ndụ ọ bụrụ na ị chọrọ izute ezi ihe n'ezie ị ga-achọ ndị mmadụ n'ime ndụ gị ndị pụrụ inyere gị aka ndị pụrụ iduzi gị ụzọ ọ bụrụ na iji ego ma ọ dịghị onye nyere gị aka hazie otu a ga-esi mee ego ahụ ka ọ baa n'ihe n'ezie ịbụ onye ụkpa dara ya mere ọ dịkwala mgbe ị ga-anọkọta na ndụ gaasị asị na ọ dịghị uru mmadụ ibe gị baara gị ọ dịghị ihe pụrụ ime ma ọ bụrụ na gị na ndị mmadụ anaghị enwe mmekọ ma ọ bụ ngakọrịta nke pụrụ ịba n'ihe ekwela ka nsị nke enweghị ntụkwasị obi onye ga-amata onye a dị otu a ee ọ bụ ya bụ onye ụbọchị a mere nke a mekwa nke a obi ilu iwe ọkpọ ọnụma anya ukwu enweghị mgbaghara ekwela ka ihe ndị a kewapụ gị mee ka dị anya na ndị ahụ bụ ndị kwesịrị ime ka ị bụrụ onye nke ga-enwe ike bie ndụ mee ihe ahụ nke gị onwe gị kpebiworo echiche ọma ahụ nke si n'obi gị na-apụta ekwela ka ihe ndị a mee ka ịdị anya n'ebe ndị ga-eduzi gị ụzọ ọ bụ ezie na a na-atata ije anyị n'ụwa nke aja mgbe ụfọdụ a na-ezute ọtụtụ ihe ize ndụ na ndụ ọtụtụ ihe mkpọchi iru ọtụtụ ihe na-eweta obi ntiwa nke na-eme obi ịda mba nke na-eme ka esi m hmm, ike ndụ agwụla m mgbe ụfọdụ ebe ị na-esi enweta nramahụ ndị a bụ ndị ahụ ọ bụ eweta mmụọ ga-adụ ọsị ọ bụkwa na onye a ga-enwe ike mee m ihe ọjọọ ma n'agbanyeghị ihe ndị a niile ihe anyị na-achọ ime ka mata n'ụbọchị taa bụ na mgbe ihe ndị a na-eme biko ka ewepụtatụ ohere maka mkpezi maka mgbaghara nke mmehie ọ bụ ezie na apụrụ imehie gị mmadụ pụrụ ịgọnarị gị mmadụ pụrụ ileda gị anya ọ pụrụ aghọtaghị ihe bụ ma ọ bụ ihe pụtara mmadụ pụrụ itinye gị na nsogbu mmadụ pụrụ ịkpasị gị agwa dịka m kwuworo mgbe mbụ agwa ị na-eleghị anya ya agwa ị na-echeghị n'echiche sị na dịka otu gị na onye a si bụrụ na onye enweghị ike ido gị n'ọnọdụ nke ị nwetaworo onwe gị ọ bụkwa na ya onwe ya dụrụ gị n'ọnọdụ ahụ biko ka m jụọ gị ajụjụ ezi enyi m ọ bụrụ na ihe ndị a bịa n'ụzọ anyị ndị a dum mekpọworo anyị ọnụ ndị a dum pagideworo agwa kpaa agwa nke ga-eme ka anyị wepụcha obi anyị kpamkpam n'ihi na etinyewo anyị n'obi ilu ọ pụtara na ọ dịbeghị mgbe ọ bụla anyị hụrụ otu ihe maọbụ nke ọzọ dị mma n'ime ndụ onye a ọ bụ na ọ dịghị ezigbo agwa nke anyị chọpụtaworo n'ime ndụ ndị dị otu a ndị a tinyeworo anyị n'ọnọdụ a nke na-agba anyị agba ihe anyị ji na-atụgharị uche n'okwu ndị a bụ na obi ilu imegide onye dị otu ahụ gị onye mụ na ya na-atụgharị uche apụghị ime ka ị ghọọ ezigbo mmadụ apụghị ime ka ị bụrụ onye nwere uche nke zuru oke ama m na ọ dị ndị ị ga-akọsara ha sị gị mmadụ enweghị ike ime m ihe dị otu a ma tụpụrụ ya ọnụ n'ụwa ọzọ ma ọ bụrụ na ị tụpụrụ onye ahụ ọnụ ọ gbanwee na ọnọdụ ahụ o meela ka ị nweta ihe ị na-achọ ihe anyị jikwanụ na-atụgharị uche n'okwu ndị a bụ na obi elu n'ezie bụ oke ibu nke na anyịgbu anyịgbu. Isi gbu isi eburu ibu dị otu a ịmaghị na iburu ibu dị arụ dịka ka nke a n'ime obi gị na ọ ga-eme ka ọganiru gị bụrụ nke na-agaghị edo anya a sị m na ọ ga-eme ka ị ghara inwe ọganiru ọ bụ na ị maghị na nke a pụrụ imechi ụzọ kpata-kpata ebe gị onwe gị nọ ma ọ bụkwaranụ na anyị nwee mmụọ nke mgbaghara hụ ya dịka aghọm n'ụzọ onye ahụ dịka ihe mere na-amaghị ama mata na anyị kwesịrị ịgbaghara onye dị otu ahụ ọ bụ na icheghị na chineke pụrụ ịkpata onye ahụ aka ime ka ọ matasị n'ezie na emeghewo m onye dị otu a ọ bụ na icheghị na ọ dị nga ọ pụrụ iru onye ahụ abịa rịọ mgbaghara na-achọ ụzọ ọ ga-esi mezie ihe nke o mejọwụrụ biko gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa otu ọ bụla o si dị nwee mgbaghara nye mmadụ ibe gị ọ bụrụ nwaanyị gị ka ọ dabara otu a gbaghara ya ya bụrụ di m ka ọ dabara m otu a gbaghara ya ya bụrụ na ụmụaka anyị gbaghara n'ezinụlọ ebe anyị si biko ka anyị nwee mmụọ nke mgbaghara mmehie ọ ga-enyere anyị aka ọ ga-ebupụ oke ibu arụ nke dị anyị n'isi n'ihi na mgbe anyị na-ebu iro ndị a megide ndị a anyị chere dị ka m meworo ka anyị mata ọ bụghị ịgbanwe ọnọdụ ahụ kama ọ ga-agbanwe ọnọdụ anyị ya mee ka ihe sie ike karịa ma n'ọnọdụ dị ka nke a ghọta na chineke anaghị enwe obi ụtọ n'ihi na ya onwe ya bụ onye malitere mgbaghara mmehie nke a bụ mpaghara nke ndụ nke chineke ọ na-agbaghara mmehie ma ọ bụghị ya mụ na gị agaghị enwe olileanya n'ụbọchị taa ka ị na-atụgharị uche n'okwu ndị a ana m asị ka onye nwe mme ka ịghọta ya dị ka mmụọ nsọ si duzie gị n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị were ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rute anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria email anyị bụ awrnigeria at yahoo dot com

onye nwanyị anyị maziri onye ọma na-ege ntị ka udo nke onye nwanyị binyere gị n'aha jizọs ana m asị ya ara gị nke ọma karịsịa dịka iwepụtara ohere gị ịnụ okwu chineke taa ka onye nwanyị meere gị mma n'aha jizọs taa anyị nwere isiokwu dị mkpa nke onye nwanyị chọrọ ka anyị nụrụ were na-akasịrịta onwe anyị obi were mee ka olileanya anyị sie ike n'ebe ya onwe ya nọ isiokwu anyị taa si bilie ihe gị awawo bilie lemụ wee nọ gị n'akụkụ si ya bilie ihe gị awawo bilie ihe gị awawo tutu anyị aga n'elu o nwere abụ m chọrọ ka anyị gụọ abụ ahụ ọ dị na abụ nke olu bekee 103 ama aga m aga ya n'igbo na-esetiri aka amaghị m onye ọzọ iwezuga onwe na m lebe m ga-ejekwa ekwerewo ekwerewom ekwerewo na jizọs nwụrụ n'ihi m ọbara ya dị oke ọnụ ka m ga-eji pụọ na njọ hụdata isi gị ka anyị kpere chineke onye nwe anyị anyị na-ekele gị na-atụrụ gị mma mma anyị esepụla aka anyị anyị amaghị onye ọzọ iwezụga onwe gị na-arụ anyị na ọchịchịrị nke a na-agbachi elu ụwa olee ebe ka anyị ga-eje olileanya anyị dị na gị nwa atụrụ kalvarị ya mere doo okwu gị nsọ n'ihi na okwu gị bụ eziokwu n'aha jizọs soro m gaa n'akwụkwọ azaya onye amụma na agba ochie azaya onye amụma isi iri isii malite na okwu nke mbụ ọ bụ ebe anyị ga-ewere ihe ọgụgụ anyị azaya isi iri isii malite na okwu nke mbụ lee okwu o kwuru n'ebe a ọ si bilie rịba okwu aha ma bilie nwee n'ihi na ihe gị abịawo ebube jehova awawokwa arụ gị dị ka anyanwụ n'ihi na lee ọchịchịrị na-ekpuchikwa ndị niile dị iche iche ma na-arụ gị ka jehova ga-awa dịka anyanwụ nwa chineke ka esi amen ebube ya ka a ga-ahụkwa na-arụ gị amen ọ bilie onye a na-asị bilie ọwụ onye na ọdọ bilie nke a wụ onye a na-agwa ya wụ onye ọnọdụ ya na-adịghị mma onye ihe mgbu jupụtara n'arụ onye a ga-asị dịka olileanya adịghị nwa chineke bilie ọwụ naanị bilie ọ sị nwee olee ebe ihe gị ga-esi bịa ihe gị ga-esi n'aka jehova mata n'akwụkwọ jenesis isi mbụ amaokwu nke atọ a sị na onye nwe anyị mgbe ọ malitere ike eluigwe n'ụwa na ọchịchịrị kpuchiri eluigwe n'ụwa mmụọ chineke wee na-erugharịkwa n'ọgbọ mmiri ka onye nwanyị wee kwupụ okwu si ka ihe wee dị ihe ahụ wee ma otu ole ihe wee dị gịnị ka ihe ahụ chụrụ n'ebe ahụ gịnị ka ọ chụpụrụ ọchịchịrị ọchịchịrị nke nrịrịa ọchịchịrị nke mkpagbu ọchịchịrị nke ụkọ ọchịchịrị nke ihe isi ike onye nwanyị ga-ekwupụ okwu ka ihe wee onwe n'ime ndụ ka nwere onwe dịwara gị n'aha jizọs ọ sị bilie nwee n'ihi na ihe gị awawo ikwere okwu a na ihe gị awawo ikwere na ọwawo na ezinụlọ gị ikwere na ọwawo na bizinesi gị ikwere na ọwawo na agụmakwụkwọ gị ikwere na ọwawo na nrịrịa gị na ihe nke onye nwe anyị mụọ n'ime ndụ gị na nwere onwe gị adịwara gị n'ihi na akwụkwọ chọn isi iri ọ sị na onye ọbụla nwa nke mmadụ tọrọ n'agbọ na-atọla ya na gburu ebighị ebi ọ bụrụ na ihe nke onye nwe anyị awa n'ime ndụ gị nwere onwe ga-adịwara gị n'aha jizọs ya mere ọ sị bilie anọla ebe ahụ na-eri uju na-atamụ ntamụ onye nwaanyị ruo ole mgbe onye nwaanyị sị gị n'oge awa ma ebilie bilie site n'okwukwe na ịnwerela onwe gị bilielu onye nwaanyị nọla njikere ime ka nwere onwe dịwara gị ọ sị na ihe ihe awawo na arụ gị bilie nwee n'ihi na ihe gị abịawo ihe gị abịala taa ka ọ bịasị ike na ebube jehova agbawokwa na-arụ na ka onye nwaanyị na-ekwu okwu n'ihi na lee ọchịchịrị na-ekpuchikwa ndị niile dị iche iche ile anya taa ọtụtụ ihe ọjọọ na-eme n'elu ụwa ọtụtụ akụkọ ọjọọ ka anyị na-anụ n'ọtụtụ n'ehihie na anyị asị nwa chineke mana ọwụwa ihe nke onye nwaanyị na-ekpuchite gị ị awa aka onye nwaanyị na-ekpuchite gị ọtụtụ mgbe ị ga-ejegharị ọtụtụ ebe ga-elọta mgbe ị na-alọta ịhụ ndị nwere ihe mberede nke okporo ụzọ ị maghị na ọwa aka nke onye nwaanyị na-ekpuchite gị mgba ngwa ị na-arahụ ụra n'abalị onwere ihe na-eme na onwere nke ma onweghị nke ma ihe ị ga-amanwụ na chi abụọla iteta n'ụra ọtụtụ mgbe anyị kwesịrị ịsị jehova imeela n'ihi na kpọtara anyị n'ụra anyị eme ngwa ngwa sị a agaala m mgbe m na-ekwesịghị ịga ka m pụọ mgbe m lọtara onye ka ị na-agwa okwu a ọwụ onye a na-esetụpụ na-asị ma ibilie nwee nwa chineke na ihe gị awawo ma ile na ọchịchịrị na-ekpuchi elu ụwa ma ebube jehova awawo na arụ gị dịka anyanwụ okwu olileanya okwu mgbamume okwu jehova ji na-asị gị n'ọnọdụ ahịa ị nọ n'ime ya na anyanwụ ga-awara gị n'ọnọdụ ahụ ị n'ime ya na ihe jehova ga-awara gị n'ọnọdụ ahụ ị n'ime na olileanya dịra gị ọ sị ma lee ma lee ma ọ sị ma mgbe niile na gị onwe gị ga-enwe ṅụrị ọṅụ ṅụrị ọṅụ ga-adị n'ime gị n'ihi na ebube jehova ga-awa narị ọsị welie anya gị na nke anọ welie anya gị abụọ lee gburugburu hụ ha niile achịkọtawo onwe ha ha abịakwutewo gị ụmụ gị ndị ikom ga-esi n'ebe dị anya bịa a ga-ekukwa ụmụ gị ndị inyom n'akụkụ gị ngọzi nke onye anyị ọwa okwu nke onye anyị ihe ndị ya wụ ihe ọma ka a na-ekwu okwu ya n'ihi na ọtụtụ mgbe ị nwere ike ị na-ele anya sị ruo ole mgbe ọnwụna dị ụmụaka ndị nọ n'ụlọ gị nwere ike na-asị ruo ole mgbe ka ụmụaka ga-emere m ihe olileanya dịra gị nwa chineke onye nwaanyị sị na ụmụ ndị a ga anọghị n'akụkụ ụmụ ụmụ gị ga anọghị n'akụkụ ya mere wee nkasi obi nwee olileanya tụkwasị obi n'ebe jehova nọ dabere na nghọta nke onye nwaanyị ọwụụ na nghọta nke gị onwe niile ị nwere ike ilepụ anya n'ịrụ esi na olileanya adịghị ma n'ebe jehova nọ o nwere ihe ọma ọ na-eche n'ihi na ile ndị onye nwaanyị na-agwa okwu ahụ n'oge gara aga ọwụ ndị juu ndị adọrọ na n'agha ndị nọ na nsogbu ndị nọ na mmekpa ahụ ma na-agbanyeghị ọnọdụ ha nọ n'ime nke sitere na nnupụ isi ha nnupụrụ n'ebe jehova nọ onye manị ka nwere ịhụnanya n'ebe ha nọ ọ bụ otu a ka ọ dịrị gị n'oge a a gasị na ịkpafuola ịhụnanya jehova dị na-arụ gị onye nwaanyị na-enye okwu nkasi obi si ma ile ma ibilie n'ebe ahụ ị nọ lagbanye ihe ndị ọjọọ gbara gị gburugburu na ibilie n'ebe ahụ ị nọ lagbanye riri nọ n'ime na olileanya ndịra gị n'ihe gị ga-awa ya mere ọ bụ okwu chineke ana m arịọ ngozi nke onye nwaanyị n'elu isi gị ana m arịọ ka ihe nke onye nwaanyị mmụọ n'elu isi gị dị ka anyanwụ ana m arịọ ka olileanya dịwara gị a asị na ndị mmadụ asị na na ị ga-anwụ n'ọrịa ahụ ị nọ n'ime olileanya dịra nwa chineke onye ga-ekwu ma ọ bụ na jehova ekwubeghị i chetara na onye nwaanyị bụ onye ahụ kwuru okwu na jerusalem ya ga na kapanion ga mezuo dịka m nọ n'ebe a na-akpọsa okwu nke onye nwaanyị ka ihe nke onye nwaanyị chụpụghị n'utite ọrịa ahụ dịka m nọ ebe a na-akpọsa okwu nke onye nwaanyị ka o mee ka ọnọdụ gị gbanwee dịka m na obe a na-akpọsa okwu nke onye nwaanyị ka ihe gara gị nke ọma ka ọ na-agara gị ka ọ gara ezinụlọ gị ka ọ gara nwa gị nwoke ka ọ gaa na agụmakwụkwọ gị ka ọ gaa n'ebe ị na-ere ahịa ka ọ gaa n'ụlọ ọrụ gị ka mbuli elu dịwara gị akọrọla m ya n'okwukwe olee otu ọ dị gị onwekwara okwukwe n'ebe jehova nọ onye nwaanyị ga-emere gị ya n'aha jizọs kraịst bụ onye nwaanyị amen

lekwasị jizọs kraịst anya site na inye aka anyị ga-esi n'aka jizọs bịa imela onye mgbasa ozi ahụrụ eze mma ogoji na ozi ọma nke wetara anyị n'ụbọchị taa na-ekelekwa onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ ma na-arịọ ka ngọzi chineke amara ya na nduzi ya nọnyere unu n'aha jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot at yaho maọbụ arnigiria at gmail com at gmail com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 7224. 070-6363-7224 mara na ị nwere ike ịga ozi ọma nketa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo